Ihe eji aga njem. Ihe eji aga njem. Transportation ụgbọala, ụgbọala. Car ụgbọanimoto, ụgbọanimoto. Car Ụgbọ ogidi-ala (ụgbọ ogidi-ala), tren, ụgbọ ogidi ala ụgbọ ogidi ala: tren, ụgbọelu, ụgbọelu, airplane, ụgbọenu, ụgbọenu, airplane. ụgbọelu nta ụgbọelu nta helikọpta, obere ụgbọelu obele ụgbọelu helikọpta. ụgbọ ogologo ụgbọ ogologo bas. ụgbọ ogologo ụgbọ ogologo bus ụgbọ mmiri ụgbọ mmiri ship ụgbọ mmili ụgbọ mmili ship ụgbọ ndị ọrịa ụgbọ ndị ọrịa ambulance ụgbọ ndị ọya ụgbọ ndị ọya, ambulans, ụgbọ ụmụ akwụkwọ, ụgbọ ụmụ akwụkwọ, skuul bọs, agbata agbateeke, teksị, ọgbatumtum, ọgbatumtum. motosaịkụ ọkada ọkada motosaịkụ igwe igwe bicycle iji ụkwụ iji ụkwụ walking iji ọkpa iji ọkpa walking, ịga ije, ịga ije walking, ịgba ọsọ, ịgba ọsọ running.